ngagharị nke obe n'isi naijiria hmm. kwụsị nke iri na isii naijiria achago ụka pọpọ eh? n'aka ndị hausa ya na aka ndị yoruba anyị sekpukwara ụmụnne na-abụọ a na-achọ itichi ụmụ igbo lesin eh? na-asị ha na orugo n'omume maka na ndị niile chọrọ iji isi ụmụ igbo chụọ aja eh? jizi nke ha akwụ ụgwọ n'otu n'otu <laughs> o dogo anyị niile anya ọ bụrụ ọzọ etu esiri chee ya na mbụ bụ etu o si agazi kịta n'obodo a hmm. ọ bụrụ ọzọ etu esiri kpaa nkata bụ etu o si agazi maka na mbido ihe anyị na-anụ bụ wee wee teach them lesson teach them lesson abụrụ ndị ọzọ enwe ndị ebu n'obi na-ekwu maka ya mana etu o siri gbatakwuru kịta ịgbago na nọt eh? ugwu awụsa ị ga-achọpụta na naijiria na-asụ pụtụpụtụ na oke ite rijuru afọ <laughs> naijiria erugo ka ube n'aka ndị Hausa ya bụrụkwa na ịgbago na west bụ ala Yoruba eh? ị ga-achọpụta na Naijiria na-ashọkụ ọkụ. ka ọkụ nepa <laughs> Naijiria na-apụzi anwụrụ ka exhaust 911 na-arị ogwo n'aka ndị Yoruba mana ịbata n'ala Igbo ị ga-achọpụta na ụmụ Igbo ji obi ha niile eh? ụmụ Igbo ji lion wee nabata ihe niile na-eme n'obodo a nke a abịazi gba ndị Hausa na ndị Yoruba gharị ya mere ha ji ajụ si gịnị mere na ndị Igbo ji enwe aṅụrị n'agbanyeghị ihe niile na-eme n'obodo a kịta kedu ihe merenụ ndị Igbo na-achọrọ iso anyị mee ngagharị iwe ah! ọ pụtara na ihe a na-emetụta anyị anaghị emetụta ụmụ Igbo hmm. mana anyị na-agwa ndị Hausa na ndị Yoruba sị onye ọbụla gwuru mmiri River Niger pụta n'ime ya kedụzie ka mmiri swimin polu ga-esi tụọ ya egwu Igbo egwugo mmiri 20 pas n'aka ndị ogwo ya na aka ndị yoruba n'oge gara aga eduzie ihe a ga-atụ anyị egwu ọzọ n'obodo a ya mere anyị ji kwụsị nothing go shake us again nothing go fit move us again anyị kpechiri ekwechi maka na igbo we no dey shake ka anyị sekpuru ala we must learn a lesson. anyị niile bụ ndị sentike gwuru parish emezuola ihe dere n'akwụkwọ na-ekwu ya bụrụ na enwee etu ndị ugwu na ndị yoruba si eme ngagharị iwe bupụ eh? onwe gị n'oge esokwala ha mee ngagharị iwe enwee etu esiri nye gị ego n'ala igbo ka ịkpọkọ ndị mmadụ mee ngagharị iwe ka e nwee ike gụnye ndị igbo na ndị na-eme ngagharị iwe n'obodo a hmm. jụ ya bụ ego maka na isonye na-eme ngagharị iwe a a ga-akpọkwa gị onye IPOB enwekwara ike ịgba gị ihe egbe maọbụ boo oghe ebubo ụgha tụọ gị mkpọrọ oh! cheta n'oge onye isi ala na-ekwu sị we will reduce the purchasing power and increase tax ha niile chere na ọ bụ sọsọ ndị Igbo ka ọ ga-emetụta ya mere ha ji akụ aka n'ime a town hall which is different from Bala Blue hmm. mana kịta <laughs> lezie n'anya isi aha chọrọ ịkpụ naanị alụbat eh? onye baba ahụ emego mistake wereze klipa na-akpọ Olamide na Yusuf isi n'otu oge <laughs> biko dịnwenu nyere ụmụ Igbo aka ekwela ka anyị nwee nkoropụ obi n'ihe niile na-eme n'obodo a maka na anyị bụ ụmụ Igbo kwere ekwe na maka ọjọ etu ọbụla o siri dị n'obodo a etu ọbụla obodo a siri jọọ njọ ụmụ Igbo ga na-aracharịrị aka anyị agaghị ebu efere na arị arịrịọ anyị agaghị agaghịkwa ebu efere na-akwụ n'akụkụ ụzọ na-ayọ enyemaka hmm. Jeso m ahụrụ gị n'anya karịsịa ihe niile eji m obi m na-ayọ gị na mmehie niile Naijiria mere gị ekwela ka agụụ dunye anyị n'obodo a God have mercy upon us. <laughs>